ndewo onye ọma na-ege m ntị na mgbe gara aga anyị hụrụ na ihe agbanweela nyere ndị bi n'ọwụwa anyanwụ Naịjirịa agha adaala Chike na ndị be ya soro ndị ọzọ agba ọsọ agha n'ụbọchị taa ka anyị mara ka ihe si kwụrụ na ndụ Chike na Ada echezakwala na akụkọ podcast a si n'akwụkwọ nwanne anyị nwoke Tony Besie dere nke aha ya bụ isi akwụ dara n'ala ngwa gee ntị n'ọka ndị gbatara ọsọ ndụ karịrị ndị nwe obodo ile anya n'aka nri ịhụ onye agha onye uwe ojii ụmụ nwanyị anaghị ekwe ụmụ ha dị nta gbafee okporo ụzọ naanị ha maka na moto na-ekwo ekwo n'ụzọ ahụ nke ọbụla na-ebuju ebuju nke ọma burukwa ndị mmadụ n'ebe kwesịrị ọ ga-ebu ibu ndị uwe ojii anaghị akwụsị ụgbọ ọbụla ịmara ma o bufere mmadụ n'ihi na anya atọrọ onye ọbụla n'ezi ụgbọ ọbụla bata ndị mmadụ agbakọọ ka ha mara nke mere n'Enugwu nso nso onye ndị mmadụ bịakwutere onye ahụ anọrọ ala tichaa ike ga-ewere ha ndị mmụọ na ndị mmadụ ọtụtụ ndị bụ naanị akụkọ na-efepụ mmadụ obi ka ha na-akọ ụfọdụ na-akọ nke na-agba ndị mmadụ ume onye ije kwuru nke mbụ kọọrọ gị otu ihe ijekwuru ya nke abụọ ọ chọọ nke ka njọ kọrọ gị akụkọ malite otu ebe ọha isi ka akara o si n'aka onye mbụ baa n'aka onye nke abụọ onwe nwee ụkwụ na aka ọ baa n'aka onye nke atọ o nwee nku fewe efewe n'ihi nke a ịbịa na be nne Chike ọ dịghị onye riri eri ọ dịghịkwa onye nwụrụ aṅụ anya atọrọ onye ọbụla n'ezi na-atụ anya mgbe Chike na Ada na ụmụ ha ga-alọta ma ahụghị Chike ahụghị Ada ahụghị ụmụ ha ahụghị onye hụrụ ha ha jewe ịjụ mmadụ ha jụọ onye ga-akọrọ ha nke obi ga-eji fepụ ha nne Chike nọkata ọgba ụlọ elu Chike rụrụ gburugburu bịa nọrọkwa ala sụọ ude ọ bụrụ na chike na ada alọtaghị onye ga-ebi na nnukwu ụlọ ahụ ọ nọkata ọ hapụ ụlọ ya pụọ n'okporo bekee ọ hụ onye agha ọ jụọ ya ma ọ hụrụ okechukwu ndị agha adịghị onye maara ibe ha n'ihi na ha karịrị akarị onye nne okechukwu jụrụ ọ ya na ahụghị okechukwu nwaanyị nwaanyị mmadụ buru aka n'isi bịa nọrọ ala na be ya anụghị akụkọ maka ndị Enugu anụghị akụkọ maka nke jere ịlụ ọgụ ewuo gịnị ka agadi nwaanyị dịka nne Chike jiri isi kote ewu dị ndụ ma mpi ya kpọrọ nkụ nne Chike nọ ndụ ma onye nwụrụ anwụ ka ya mma mgbe ọ chọrọ ka ọ baa n'ime ụlọ dị n'ala chewe ihe dịrị ya ọ nụrụ ụda moto gbapụtakwa ezi o ji ọsọ ka nwa agbọghọbịa bịara di ọhụrụ gbadata ala mgbe ọ hụrụ o ruru ha ahụ olee chike olee ada lee n'uju lee chukwuma hụ na ha niile zuru ezu ọ dịghị ya nke ịmakụ ha ọ hapụrụ ha niile ebe ahụ chịrị ọchị na-akpagharị ọ bara n'ime ụlọ ya were nzute onwe ya n'ahụ na-achịgharị ọchị ndị ikwu na ibe ya bịara nye aka bupụta obere ihe ha ji lọta na nke a n'ihi na nwoke ahụ na-akwọrọ ha ụgbọ ebulatara ọtụtụ ihe ndị ọzọ mgbe ha batara n'ụlọ chike ahụghị ebe ọ ga-anọ ndị gbatara ọsọ ndụ kpara otu akụkụ ụlọ ya ndị agha jiri otu akụkụ mere isi ụlọ ọrụ ha n'ime nnukwu ụlọ elu ahụ naanị otu ọnụ ụlọ mapụtara chike na ndị be ya ugbu a abụghị mgbe a ga-akọwa akụkọ ụlọ si na ụlọ asịghị ihe ka ya mkpa bụ ka ha bụ ka ya na ndị be ya tee mmanụ n'ọnụ tupu amara na ihe a na-akọ a ga-abawa mmadụ na ntị abịa ebe e nwere mmadụ ọ dịghị mkpa ịjụ ma mmadụ anọkwa ebe ahụ ọ dịghị anya ihe oriri si n'elu si n'ala na-abịa mgbe chike na ndị be ya richara ihe oriri chike wee kpagharịa n'ụlọ ụlọ ya gburugburu ka ọ hụ nke ga-adị ebe ọ ga-adị ndị gbatara ọsọ ndụ juru be ya n'ọnụ ụfọdụ kwasara ngwongwo ha n'ezi na-achọ ebe ha ga-etinye isi ma agaghị asị onye nwe ụgbọ na ụgbọ ya eruteghị ya emechara o nwetazuo ọnụ ụlọ abụọ ebe ọ ga-ebi hapụrụ ndị gbatara ọsọ ndụ ndị ọzọ ọ dịghị anya ndị agha wee si be ya kwapụ ndị mmadụ na-atụ anya na ọ ga-akpakọrọ ọnụ ụlọ asaa ndị agha si na ya kwapụ ma o jere kpote ndị mmadụ si obodo ọzọ gbata ọsọ ndụ wee dochie ọnụ ụlọ isii hapụrụ nwunye ya otu nke ọzọ azọtala ala ụfọdụ ịzọta ute abịa n'ime ndị bi na be chike ụfọdụ ji ego ụfọdụ ejighị ego ka ibe ha ndị ọzọ bụ ndị na-ahụghị nke a ga-eri ugbu a ma ya fọdụ nke a ga-eri echi chike gafeta ụmụaka a na-ebe akwa gịnị na-eme ha otigbu nwata n'ihu nne ya nna ha pụta ụtụtụ ha apụwa n'ahịa ama ọbịa ka ha mara na o nwere onye ha ga-eburu ibu ga-enye ha ego ka ha na ụmụ ha na nwunye ha rie ihe ụbọchị ahụ oge ụfọdụ ha ejeta ihe oge ụfọdụ ha gbara aka lọta ihe chike na-eri adịghị atọ ya ụtọ n'ọnụ ma ọ na-ele ndị bi na be ya ka ha na-ata ahụhụ oge ụfọdụ orifọ ihe oriri ọkpọ ụmụaka ndị a bunye ha ha erie ma kedu maka ndị mụrụ ụmụaka ndị a chike amaghị ihe ọ ga-asa onwe ya maka ajụjụ a ebe ọ na-eri ihe otu ụbọchị ndị bi na be ya na-agbakọ n'ezi ọ kwụsịrị ihe ọ na-eri ka ọ jee mara ihe na-emenụ mgbe o ruru ebe ahụ ndị mmadụ na-eku otu nwoke akụpe ọ bụ agụụ chụkọtara ya ajụ o wee daa mba chike maara nke ọma na akụpe a na-eku ya bụ ajụ a na-echu ya bụ bụ ajụ kwụsịlata ịchụ ya ọ bụghị ka ọ laa ala naanị otu ọgwụ mmadụ nwere iji gwọọ nwoke ahụ bụ ihe oriri chike wee baa n'ụlọ ya wepụta akwụkwọ o ji etinye ego na bank lechaa ego dị ebe ahụ anya tie mkpu si na ebulebu aja na ba ọgaranya a na-achọ ihe a ga-eji lie ozu dike o wee jiri moto ya bilie jewe n'ụlọ bankị dị n'Ọka o wee sị ha na ihe ya bịara ịdọrọ bụ narị naira anọ ego bụ nke ya ịrụ ụka adịghị ya ndị ụlọ ọrụ banki gụrụ narị naira anọ gụnye ya n'aka mgbe o ruru ụlọ ọ kpọkọrọ ndị bi na be ya kewe ha ego dịka mkpa onye ọbụla si dị ka ha wee malite ịzụ ahịa maka na ụgbọgịrị mịara gị mịara nwunye dị gị irisa nke gị ahụ ndị bi na be ya na-eri nke chike na-eri ga-adị ya ụtọ mgbe chike nyechara ndị nyechara ndị ego obi dị ya mma ha na-atụbu anya na chike ga-asị ha kwụwa ụgwọ ụlọ dịka ọtụtụ ndị mmadụ si gwa ndị bịara be ha ma onye ha na-eche na ha ji ụgwọ bịara kee ha ego ka ha were na-eleru ndụ ha anya chike achọọla aja ikpe amala ndị mmụọ ọ dịghị onye n'ime gasị na ya amaghị ihe ha ga-eme ndụ ha ha niile na-esi ọnwụ na-agbakeri ala maka na ndị Igbo si na aka nọrọ nkịtị agụ egbu ọnụ chike pụta ụtụtụ o jee leta ndị bi na be ya ọ dịghị ihe na-enye ya obi aṅụrị ma ọ hụ ebe ụmụaka bi na be ya na-egwu egwu na-amụrị amụ na-enwe obi aṅụrị abịa n'akụkụ nke chike osimiri anaghị ata ata naanị chike bụ onye igbo m hụrụ kpatara ego kwe na ya kpatara n'uche nke aka ya ọ masị agha ya daa afọ atọ ọ gaghị ericha ego ọ kpatara na ndụ ya ọ naghị achọ ụdị ọrụ ọbụla ọ ga na-arụ wee na-echere agha naanị ihe ọ na-agbakeri ala maka ya bụ ka ndị obodo ga-esi na-atụ nri a ga-eji na-enyere ndị gbatara ọsọ ndụ na be ha aka naanị ọrụ maka ọdịmma nke ụmụ mmadụ ka Chike wepụtara onwe ya na-arụ ihe nhịarụ dịrị ya dịka ọ dịrị onye ọbụla nọ n'obodo a na-alụ agha ma ọ hụ onye nke ya ka njọ ọ hapụ nke dịrị ya jewe inyere onye ahụ aka Chike erichaala ihe ụtụtụ na-eche otu enyi ya nwoke ka ha jee nata ego ọrụ nke ọrụ ha rụrụ ndị na-achị achị mgbe ha nọ n'Enugwu ma nwoke ahụ ekweghị apụta Chike wee buru ụgbọ ya jewe naanị ya abịa n'Ọka ndị agha anaghị ekwe ka mmanụ eji akwọ ụgbọala kọnahụ Chike maka na ọ bụ onye a maara amaara nke ọma ọtụtụ ndị nwere moto n'Ọka enweghị mmanụ ha ji akwọ ya ọtụtụ ndị nwe mmanụ enweghị moto ha ji akwọ eji ya akwọ ma Chike so na ndị nwere moto nwekwa mmanụ ha ji akwọ ya mgbe o ruru n'ụlọ ọrụ ọ na-eje o jere kwụsị ụgbọ ya n'otu akụkụ nyara akpa o ji eme nnukwu mmadụ zọwa ije ọ maara ihe o ji eke akpa ahụ ọ bụrụ na ọ dịghị n'ụdị ndị uwe ojii agaghị ekwe ya gafee ebe ahụ ma mgbe ha hụrụ ya ha meghere ya ụzọ hapụ ya ka ọ gafee ndị akawo niile nọ ebe ahụ maara ya nke ọma ha wee duru ya gakwuo onye isi mgbe o ruru na nke onyeisi ọtụtụ ndị ọzọ ndị na-achị achị ji ụgwọ nọ ebe ahụ na-eche ka a kwụọ ha ụgwọ nke ha ma o teghị aka akpọ Chike ihe eji ya n'ụgwọ bụ narị naira asatọ na naira iri asatọ e wee gụwara ya ego ahụ n'ego kirikiri agụọ kọbụ iri kọbọ iri gụta naira abụọ edewe n'akụkụ chike amaghị na ọ bụ ego a ga-eji kwụọ ya ụgwọ ka a na-agụpụtara ya ngwa ego gị chike nọ na-ele anya onye gwara ya okwu ahụ ọ maghị na ọ bụ ya ka a gwara nwoke ahụ wee kpọọ ya aha si ya na ọ bụ ya ka ekposara ego ihe a riri Chike ọnụ ọ rịọrọ ka ha nye ya akwụkwọ ego ha si ya na ọ bụ naanị ego kirikiri ka ndị na-achị achị wepụtara ka e wee kwụọ ndị mmadụ ụgwọ Chike amaghị ihe ọ ga-eme ụdị ibu a abụghị ụdị a na-akpọ ndị na-ebu ibu ka ha bịa buwere mmadụ o wee si otu onye n'ime ha ndị na-arụ ọrụ ebe ahụ ya ledoro ya ego ahụ anya ka ya bịa ọ jere n'ụgbọ ya chịta otu uwe dị ebe ahụ bịa na-ekporo ego ahụ ka na-ekporo akụ ndị Igbo bụ ndị kwere na a na-akpata ego akpata ego abụghị ihe a na-ekpote ekpote ma mgbe Chike ji kpowe ego ekpowe ka o ji mara na ụbọchị adịghị mma mgbe o kponyechara ego ndị a n'ala ụgbọ ya o wee tinye isi n'ụzọ ụla maka na ọ maghị ka o mere ndị ọka mkpa emekpaa ya ahụ n'ụlọ be ya ya na ego a anọnwughị o wee bilie n'ehihie ahụ jewe n'ụlọ ọrụ ndị bankị na-edewere ya ego ọ kwụnyere ha narị naira asatọ hapụ ndị ọzọ n'ụlọ mgbe o ruru ụlọ ndị ọrụ bekee na-akọkwa akụkọ sị na ọ bụkwa otu ụdị ego ahụ ka eji kwụọ mmadụ niile ụgwọ Chike echeela isi ya na ọdụ ya ma ọ dịghị nke ọ maara ndị akụkọ na ndị asịrị ekweghị mmadụ zuru ike ụfọdụ si na ego ndị na-achị achị nwere agwụla na nke a bụ ego ikpeazụ ha nwere iji kwụọ ndị ọrụ ụgwọ ụfọdụ si na ndị na-achị achị chọrọ iji ego iji akwụkwọ ego ha nwere wee na-akwụ ndị agha ụgwọ ka ọ bụrụ naanị mgbe ka ha ga-anyị ka naanị ha na-arụ na mgbe ma ha nọrọ n'ime ọhịa n'ihi na ọ bụghị mgbọ na ha ego ego igwe a anyị ha arụ o wee bụrụ na ili ozu awara nwanza karịrị ụlọ ya bụ nwanza bi n'ime ya mgbe ọ dị ndụ akụkọ a na-anụ maka ego ego a karịrị ego ahụ eji kwụọ ndị ọrụ ụgwọ obi malitere gbawa chike abụọ maka ego ahụ o ji o wee hapụ naanị naira iri abụọ n'ego kirikiri jiri ndị ọzọ jee gbanweta akwụkwọ ego o rughị abalị abụọ chike gbanwechara ego a ndị na-achị achị wee kwuo si na ha agbanwee na a ga-agbanwe ego akwụkwọ onye jiri ego akwụkwọ jee ahịa elewe ya anya ka ọ bụ ego ayọrọ ka o ji bịa o kpebie ihe ọnụ o wepụta akwụkwọ ego ka ọ kwụọ ụgwọ asị ya na agaghị eresi ya ma ọ bụrụ na o jighị ego kịrịkịrị onye jiri akwụkwọ ego jee ahịa ọ gaghị azụta nnu ma ya fọdụ ịzụta ose onye ahụ na-adị ka onye na-ejighị ego ahịa ma naanị ego kirikiri Chike nwere na be ya bụ naira iri abụọ ndị ọzọ bụ akwụkwọ ego nke a ka a nọ n'elu ya ndị na-achị achị si onye ọbụla bịa kwụnyewe akwụkwọ ego ji n'ụlọ ọrụ bankị ma ọ bụ n'ụlọ ọrụ gọọmenti na-edewe ego ndị mmadụ chee na onye kwụnye ego enye ya ego ọzọ ebe ahụ ma mgbe ndị mmadụ jere onye kwụnye ego adọkanye ya akwụkwọ ga-egosi na ọ kwụnyere ego ebe a ka o biri onye na-atụ anya ka a kpọọ ya aha si ya bịa were ego onye ahụ na-ala oge ya n'iyi Chike jere soro ndị ibe ya kwụnye ego si ebe ahụ jee na bankị ọ na-edewe ego jụọ ha ase ma ya ga-enweta ego n'aka ha ma ha sịrị ya na ego adịghị o wee bụrụ na amakwaghị onye bụ ogbenye amakwaghị onye bụ ọgaranya ka ego kọrọ ogbenye ka ọ kọrọ ọgaranya chike wee tinye isi n'ụzọ ụla mgbe o ruru n'ụlọ ya o jere n'azụ ụlọ be ya lee ji ọ zụtara n'izuụka abụọ gara aga chike nyere ya chineke nyere ya aka ji ahụ nwere ike izuru otu ọnwa o kwee n'isi o jeela ebe o dewere narị iri abụọ ego kirikiri dị na be ya ego ahụ zuru ezu o wee kwuo n'uche ya sị na Chineke nye aka tupu ihe oriri na ego a o nwere ga-agwụ ndị na-achị achị nwere ike iwepụta ego ọhụrụ ahụ a na-ekwu maka ya ndị anyị ebe a ka anyị ga-ewetara gị pọdkastị nke izuụka na n'isi njedebe anyị ahụla ka ihe si gbanwee n'otu ntabianya anya ngwanụ ka ọ dị oge ọzọ mgbe anyị ga-ewetakwara gị pọdkast a one in Igbo nke akụkọ si na ya bụ isi akwụ dara n'ala ka ọ dị